USA anyị bụ ndị enyi unu ndị ikoro abịakwa ọzọ oge eruola mgbe anyị ji akpa ụka mgbe anyị ji agba izu mgbe anyị ji eche ka ọ ga-esi wee dịrị anyị mma mụ onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ na nkata tata bụ maazị ejikeme ọbazi na ụkọchukwu Austin Ọkigbo daalụnụ na nkata anyị tata anyị ga-achọ itinye ọnụ maọbụ inebana anya n'akụkọ anyị na-anụ na mkpamkpa na-ada na oyibo local government area na Rivers steeti dị na Naịjirịa ebe a na-akpọ Obigbo nkata maọbụ ozi anyị na-enweta si ụzọ ahụ na-akọ ihe ọ ga-abụ ntị na-anụ ọ na-asụ wuruwuru ya ka anyị chọrọ itinye ọnụ tata n'ịkpa nkata ahụ anyị ga-enebakwanye anya n'ihe ihe gbasatara ngagharị igwe ahụ ndị okorobịa na agbọghọbịa mere na Naịjirịa na-akpọ nsars anyị ka anyị na-ajụ na-asị agwọ ahụ e gburu mkpirikpi ole ka ọ dị ọzọ bụrụ na anyị ga-enebanye anya na nnukwu oke ihe na-eme n'ala USA ebe a na-atụ vootu a na-atụnye aka iji wee rọta onye ga-achị na anọ na-abịa anyị ga-ene anya ịma kedu ka ndị Igbo na ụmụnne anyị ndị bi n'ala ahụ si kwadobe onwe ha ka ịkwanụ ka mba ndị ọzọ dị iche iche si na-afụnya bụ ihe ọ kachasị n'ala Igbo ebe anyị nwasị nke a bụ nkata anyị ga-akpata ata mana ka anyị chigha azụ na ya nke anyị bụ ụzọ wee kwuo na ka ọnwa gara aga dị na ụbọchị iri abụọ na otu ya bụ ọnwa Ọktoba mere iri abụọ na otu 21st ka a na-akọ akụkọ na ndị agha Naịjirịa awakpola obodo a na-akpọ igbo na Oyigbo Local Government Area na Rivers a sị na iwe ha bụ na ụmụ okorobịa maọbụ ndị amakekwu ndị amarọ ndị ha bụ sụnyere ọkụ n'ụlọ ndị uwe ojii esizie n'anya ha bụ ikute ụtaba n'ime afịa anyị wee na-ajụ ọ gịnị ọ na ndị agha bụ ndị ga-eme ka udo dị ka ọ na ọ na nwa mara akpụ isi ka agụba bụ ihe adịrọ nkọ ụkọchukwu ọkaigbo biko nyere anyị aka kedu ka a ga-esi wee ghọta ihe a e, e, ndewo maazị ụkọchukwu nke mbụ bụ na anyị na-aghọta dịka ihe nta akụkọ na-ederela anyị mana Bloomberg mana ndị Amnesty International na ọtụtụ ndị na-eleba anya n'ihe na-emenụ ma nta akụkọ ndị ka esitere na telivishọn steshọn ndị nọ na Naijiria dịka Channels TV na National Television Authority n'aka na-achị steeti Rivers steeti a na-akpọ onye so ike bịara bụkwa onye mgbe ihe njegharị iwe ndị ntorobịa nye gbasara NSASA bidoro sokwara ha o mee njegharị iwe kwụsara ndị ntorobịa okwu nye ha agbamume kwụsara ha okwu na ya kwadoro ha na ya bọrọ ha aja n'ukwu na njegharị iwe ha mechazie tụgharịa si na ebe a gbara ụlọ ndị uwe ojii ọkụ na ọ bụ ndị otu IPOB ya bụ ndị uh, indigenous people of Biafra mana ọ bụrụ na ile anya n'ihe na-eme na Rivers na steeti Rivers ihe mere na steeti Rivers ọ bụ njegharị iwe ahụ abụghị naanị njegharị iwe ndị mere na Port Harcourt ma anyị hụrụ onyonyo ndị dịcha aṅa ebe ndị ụmụ okorobịa ikwere bịara mmiri njegharị iwe nke hiwere isi na omenala ịgba ọtọ yipụcha efe gbara ọtọ gaa njegharị iwe ọtụtụ ndị mere njegharị iwe a na ndị bidoro ebido mana Lagos mana Benin Edo steeti mana ebe ndị ọzọ mana Abuja o doro anya anya na onweghị mgbe ọbụla ipop aha ahụ ipop jiri bata n'ime ya ọ bụghị ka a ga na anyị na-akwado ma ọ na anyị so na-etinye ọnụ n'ịkwado n'ihe ọbụla IPOB na ndị isi ha na ndị na-edu ha na-eme kama o nwere ihe m chọrọ ka anyị tinye ihe a n'ụzọ mmadụ ga-esi ghọta ya ka anyị buru n'uche na otu kemgbe Nyesom ike batara n'ọchịchị ihe gbasara okwu eh, a ga-enwe ndị IPOB Biafra na ihe ndị a bụ otu ihe na-arụ ya na-adụ ya chịnchịm n'ahụ nke na-adụghị m anya ya sizie na ọwụ ndị IPOB gbara gara gbaa ụlọ ndị uwe ojii ọkụ bịazie si ndị agha ha jewe n'obi Igbo jee pụpụtasịwa ndị ndị nwa bụ ndị akpọrọ ndị IPOB gbagbusiwa mana otu ihe ekwesịrị ajụjụ ndị mmadụ kwesịrị ịjụ ịbịa na steeti Rivers ebe a na-akpọ obi Igbo ole ndị bụ ndị bi na ya n'eziokwu eziokwu obi Igbo ọtụtụ kemgbe ekere e steeti Rivers obi Igbo wu mpaghara Rivers steeti na mmepe na-ejighị ike na-abanye na ya ruo mgbe ọtụtụ ụmụ Igbo ndị sitere na ebe etiti ala Igbo ihe dị ka Anambra Imo na abịa bidoro jewa mafụwa aka n'obi Igbo ga gowa ala na-arụ ụlọ n'ihi na eh, etiti Port ibe ọcha bịara chie ọnụ ụlọ abịala elu na ọnụ ala ndị ụmụ mmadụ ejewezi obi Igbo na-egote ala na-arụzi ụlọ na ịbịazie n'obi Igbo taa ọtụtụ ndị bi ebe ahụ bụ ndị sitere n'etiti ala Igbo ya the Central Igbo Land ya wee bịa dinye ndị agha si ha na ndị ebe ndị IPOB nọ obi Igbo ya wụ ihe kpatara ndị mmadụ ji asị na ihe awụ akpachamanya na-eme ka eji megide ndị Igbo maka na ihe anyị na-agụta bụ na ndị agha na-etinyere uh, amachiri iwu onye apụtakwala ezi 24 hours lockdown curfew ndị agha na-agagharị ihe ndị anyị na-anụ na mgbe ụfọdụ ha na-abanye n'ụlọ ndị mmadụ ebe ahụ ndị nwa okorobịa ụmụ agbọghọbịa pụpụta ụfọdụ n'ime ha agbagbuola ha ụfọdụ n'ime na akpụrụla ha nwa onye ma ha nọ e, isiokwu a bụrụ olee mgbe IPOB ọ bụrụ na ọ bụ IPOB gbara ụlọ ndị uwe ojii nọ na Port Harcourt ọkụ kedụkwanụ maka ụlọ ndị uwe ojii nke nọ na Benin ndị a gbara ọkụ na Benin kedu maka ụlọ ndị uwe ojii agbara ọkụ na Ondo steeti na Ogun steeti na mpaghara Naijiria ebe ndị ọzọ IPOB mekwara ha gịnị kpatara na mgbe ọbụla e nwere ọgba aghara na Naijiria ọ bụrụ otu ndị ka a ga na-echeta ndị a ga-ebo na ọha nwa bụ isi nwa bụ njọ ịṅụọ e na ọgba aghara o ruola na Lagos ọtụtụ ụfọdụ ndị mmadụ akpụgharịa si na na ndị Igbo butere osu aghara enwere na Lagos ụfọdụ si na ndị Igbo unu chetara na enwere mgbe anyị jere ndị ụmụ ndị ntorobịa nọ na Abuja na ndị ụmụ Fulani gara lee ọgbọ ahịa ebe a na-ere ụgbọala dara oke ọnụ sunye ụgbọala nọ ebe ahụ karịrị ọgụ iri abụọ ma iri atọ sụnyechaa ha ọkụ otu n'ime ụgbọala ndị ahụ nweghị nke dara ọnụ. nke a ga-asị na ọ dị ọnụ ala ọ bụrụ ihe ruru nde naira atọ 3 milion naira agbanye ha ọkụ ọwụ ịbịa lechaa ya anya ọ dịka ọwụ obi ụfụ na ogbu ka eji na-eme ihe ndị a n'ihi na anyị ahụ na ihe a mbọ nke abụghị mbọ anyị hụrụ ihe anyị ahụ na ya ọtụtụ mgbe na otu nta akụkọ ma akwụkwọ ndị nta akụkọ newspaper nọ na Denmark jikwara mee katun e, onye chọpụtara ekpere ndị alakụba na Denmark apụta na na Kano na Kaduna n'ugwu Awụsa ebe ndị ọzọ ele abanye n'ahịa na Sabongari na-egbusisi ndị Igbo na-agba ụlọ ahịa ha ọkụ Salman Rushdie dee akwụkwọ ebo ya ndị Igbo so mgbe ọbụla e nwere ihe ọbụla mere n'ebe ọbụla anyị e nwere ọgba aghara ọ bụrụ ndị Igbo gịnị ka o ji adị ụtọ maazị Ọbasi o nwere ihe ịchọ itinye na ya ịma enwere akụkọ ihu e, a na-akọ na-asị ụmụ anụmanụ si na ga-agba mgba onye ọbụla ga-achọrọ onye ya na ga-agba mgba nnaba elekata anya lekata anya lekata anya hụ atụrụ afọ na asa bịagide esi lekwukwa onye mụ na ga-agba mgba ndị Igbo aghọọla atụrụ afọ na asa na Naijiria. anyị enweghị ike ọ onye bịa ya e, e, ihe mere ka o si masị ya hmm? n'ihi na anyị ahapụla ihe mere anyị anyị ji wuru ndị Igbo e, ka ihe a na-eme ledala anya mgbe mmadụ mkpụrụ mmadụ ole na ole egburu na Eh, Leki ụwa niile nụrụ ndị ọnụ ya ya bụrụ na ndị ihe a na-eme nga ha wepụtara olu tie mkpu ka ụwa nụ o eziokwu na a na ha ekwule eh, eh, ama na ụfọdụ ndị mgbasa ozi ihe dịka akwa blumberg ha bụye mm. kama rukwe taa ọtụtụ mmadụ amaghị ihe na-eme n'obi Igbo ajụjụ mbụ m ga ajụgodu uwu onye na-aga akpọ ndị amị ndị ọchịagha kpọbata na steeti ọ na-achị si ha ga-agbuwe mmadụ egbuo mmadụ niile onye ka ị na-achị ka mbụ onye ị gara atụtụrụ nwa gbuo ọgọrọ gị ọfọ ị ga-alakwa n'ihi na emeziele ndụ mmadụ n'obodo ahụ a na-akpọ Naijiria ya dịka onwezighị ọbaghị uru no value ihe ọbụla onye ọbụla nọ n'ọchịchị chọrọ ime ya eme anụ nke na-ewute m wutekarịa m bụ na ile anya na mba niile nọ obodo ahụ na-akpọ Naijiria ndị kacha gaa njem bụ ndị Igbo enweghị obodo ọbụla n'ụwa ị ga-achọ ị gaghị ahụ onye Igbo elee ihe mere na ọkụ ga na-agba n'ụlọ nke a wụ ewu ịmụ na ọgbụrụ ya dịka ọ na mmadụ anọzighị n'ụlọ ọ ya bụ ihe na-ewute m n'ihe a niile akọchakwa ya onye ọbụla etie he ihe ajọgbuola onwe onye ọbụla alakpuo o ruole mgbe a ga-elebara ihe anya chọọ ka e ga-esi mee sị site taa gawazie n'ihu ihe agaghị emezi ọzọ ọkpọ ya mmadụ mụrụ nwa kpọọ ya ọzọ emela mm-hmm. ọ ele mgbe ọ ga-eru ndị Igbo isizi ọzọ emela ndị IPOB a na-akpọ aha dịka e, maazị Ọstin e, e, kwuru ọgbaghara dị n'ebe niile enweghị ebe ọgbaghara na-anọghị Imo steeti ha na ha nọ na nso ọgbaghara mere ebe ahụ akpọ ha IPOB aha ee Delta ọgbaghara mere akpọ ha IPOB aha ee Belsa ọgbaghara mere akpọ ha ịpọba elee ihe o ji wụrụ nnọọ na Rivers steeti dịka ichikwu ndị ijọ gara ngagharị iwe akpọ ha IPOB ọ ya na ga-elebara ya anya jụọ ọnụ onye isi ha ee enwe ihe ibu n'obi gị mee ka ị mara ọ na ihe gị na ndị Igbo otu unu si chọọ achọghị kewapụta n'ebe ahụ kenye n'Imo steeti anyị nwabụ ndị Imo anyị ga ewuwe ha kpọrọ ha mere ha nwanne ụnụ gawaziere onwe ụnụ ebe ahụ ka m ya ebe a oke oluo m ọ dị ife na ma ọ bụ ịtọ m nwere ike ikwu maka ya mana ka m gwakwa ndị na-ege anyị ntị ndị obi ama dị mma ka nkụ maka na onye a na-ekwu nwere ihe ọ na-eme onye isi onye si n'ọnya bụ onye isi ndị IPOB a na-akpọ nnamdị Kanu nwere nkwusa okwu na ozi o zipụrụ n'ikuku ka a na ekwu dị ihe melụ na na Rivers steeti a sị n'ihe ose okwu ma etu o si wee kpọnye um, onye na-achị obodo River steeti ma etu o si ekwu ife ọha sigasị na ọha nwa merụ ma ọha nwa merụ ka onye isi ndị onye na-achịkọta River steeti ji ganye aka wee sịkwazie nọ ndị IPOB ịma na ama na-abụ mma ife mee na Igbo asị na ebenebe egbuo mana ọ pụtara nọọ nwoke a na-akpọ ebenebe egburu mmadụ mm-hmm. o nọọ ọchụ maọbụ ife ọjọọ merụ nke a ụlọ afọ ọjọọ a na-akpọ nkịta maka ife ọzọ a na-akọkwa abụ na ndị mmadụ na-ekwu n'akụkọ ya asịrị a na-asị bụ na a na-asị na ọ bụ IPOB ya onye isi ndị IPOB Nnamdi Kanu nyelu nwoke a na-akpọ nyesowe ike aka iji wee nweta ọchịchị ọ aka na ọchịchị wee nwee ike ịnweta ndị ya atụnyere ya na Rivers steeti ọ dịka nke emelụ mgbe David na Pọl jechara agha a na-ana agha ụmụ nwaanyị esoro je na-agụ egwu na Pọl egbuo nanụ puku na puku ya David wee gbuzie narị puku na narị puku iwe Sọl ya na-eso agha ife m na na ife a dịka ife dịla mmadụ na-abụ ọ bụrụ na maazị Wike na maazị Nnamdi Kanu nwere ife ha chọrọ igwe onwe ha ha maka esi eme ha gbaghị gị n'azụ ụlọ onye ọbụla atụ ọkpọ ikegbu ha ezuo ike mana ọ bụrụzi dịka ndị Igbo na-ekwu ọ bụrụ afọ ebudo afa dibia na-ada ịchụ àjà ịchụ àjà maka na dịka esi kwuo ife emeela na legos asị nọ IPOB ya ka a na-ekwukwa na Rivers asị nọ IPOB eziokwu ka ndị kwuo okwu kwuo na agbalụ agbalụ ebe ndị polisi na-anọ ọkụ o kwesịghị ọ bụrụ ọsọsọ na Rivers ka emelia emelia na Lagos emelia na Anambra emelia n'Imo emela na Delta emelụ n'ụfọdụ ebe n'ugwu Hausa ọ na-apụtalụ na ndị IPOB kwu nnọọ welu machis na petrol kwụrụ na-achọ ebe ha ga-agba ọkụ kọzi agba mbụ ọtọ n'ogwe agba igbo oke eluo onye ka anyị ajụ ajụjụ ịnya nke mbụ na-ekwu bụrụ na ife ahụ ife ụmụ nwoke na-abụ kwesịrị ịkpa ife ha ha welụ ndụ ndị mmadụ na-achụ àjà ọchụ ife anyị kpalụ mgbe anyị na-ekwu maka ife depụtara maka ahịara wee ofu ife ndị igbo achọghọ ncha ncha ndụ ka akụ ndụ bụ isi mana ịna na ụmụ ndụ ụmụ mmadụ na-efu a na-ekwu na ndị ensas na-eme ya na-ekpesalụ ndị Naijiria na polisi niile na-eme ya nke edo n'anya ndị aghọtaburo na ọ bụrụ sọsọ ndị polisi nke o ji ndị sars ndị ọbụla nọ n'ọchịchị na Naijiria na ana ndụ ndị mmadụ na-efu naanị ya n'iyi nke aha wụrụ nke mbụ Rapport 1 verse 1 ọ nịnị onye ekele sọni sọni ekele ya na so ibi na na so ibi na so <laughs> ondo old school mgbagwodo ọnụ m nke ọdịda ụmụna ịbazi ya ụmụna nke bụ abụrụ kedu ihe gbasalụ agbụrụ na ovalod ndị a o ndị ọchịagha na ndị agha kedu ife gbasatara ha na nchịkọta na ime ka udo dị echekwa m na ife asị wụ na polisi wee enyi m na ndị uwe ojii bụ ndị enyi anyị na ha wụ your friends na-eme peace ka ọ maka na asị na ndị saz ameta ha ka eji chọzie ndị ọzọ ọ na-awụ onye yiri ha kwa n'akwa mekanik ọ wụrụ onye agha ka onye ala yiri akwa mekanik ọlọkwazi onye mekanik maka na ha yi yunifọm apụtara na ha ma ife ha kwesịrị ime o dolo anya wa anya onye ọbụla bi na ọdịda anyanwụ naijiria ma ọ bụ na owu mmirita anyanwụ naijiria na ife gbasatalụ ndị ọbụla etinyere ife ịchịkọta ife gbasatalụ iwu n'aka na naijiria enweghị ka ha si wee wụrụ ndị na-azọ ndụ o so n'ife ji wee mee ngagharị iwe ensas kọzụ nke ndị amị kedu ife bụ na ndị amị ga-anọ n'ime obodo anyị ekwuo na nke ịnọkọta si na eke na anyanwụ na ha ga-eji ịfụ ya ma ọ sị na agụ iyi jikwa omee ha nya ka onye nọ kwesịrị ịchịkọta ndụ na akụ na ụba ndị nọ na steeti ya ga-ejeje welu azụ nye oke si ajide welu ndụ ndụ mmadụ chụọ àjà kpọọ ndị agha ya bịa nyere ya aka nke awụkwa ndị onwero ikike ọbụla ịchịkọta nke awụkwa ndị enwere azịza ọbụla ha nwere ike izia onwero nke nọ under his command ọkwa ihe a ka nke onye legos kwuru mgbe agbagbusi ndị mmadụ na Lekki onye onye bụ gọvanọ ndị legos pụtara si na nọkwa anyị mana ife ha ya n'aka n'ọkwa the central onye a ndị gọọmenti etiti ka ọ dị n'aka kee ka steeti gọọmenti yi esi kpọwa gọọmenti etiti were ike ikike ha nye ha ọ pụtara na ya bụ nwoke a mara ife ọ ga-eme ọ bụrụ na ọ mara ka ọ ga-esi chịkọta obodo ya lituonu ka onye ma anyị ya mee ife o kwesịrị ime maka na ọ pụtara na ọ maghị ife ọ ga-alụ wee welu ikike ya nye e, e, gọọmenti etiti ọ bụrụzie ịkpọ ndị agha ndị a kwadoro bunye egbe na mgbọ ka ha wee gbusisia ọ egbusisia ndị ahụ nsogbu a na ndụ a etinyelụ ọ ga-eme ka alụtite polis steshọn nwanne echi enwere ike ịkpụ blọkụ dokwa polis steshọn akwụrụ akpụcha blọkụ ahụ ndụ a na ọbara ha wusi a ga-ewerukwa ya tinye n'ime anụ arụ ndị mmadụ ha dị ndụ gagharịba ya bụ ife dị njọ nke ịtọ nke ya aka wee kpasu iwe kpụrụ ndị Igbo ee eziokwu agba mbụ ọtụọ n'ogbe agwa Igbo ọtụọ n'ogbe a ga-ajụnụ ogbe ka apịla akụ agadi nwaanyị daa ada gboro onye ajụ agụọ ife bụ n'okpo ọnụ oge eruo na anyị ga-agụ ife ahụ ebu n'okpo ọnụ oge ọbụla ya asị na ọlụdị na port ọlụdị na Lagos ọlụdị na Kano ọlụọ na na Aba ọlụọ na na Abịa ka ọ na Ọnịcha ka ọlụ adịrọ ebee bụ afịa kachacha afịa niile n'Afrịka mechaa sị n'ọsọsọ West Africa ọ bụrụ na Ọnịcha o nwere mgbe ndị na-esi mba niile dị iche iche jee gafee afrịka si ndị si Arabian desert gbadata chọla ife ọgwụ bịa n'Ọnịcha eziokwu eziokwu iji tinyere ọnụ ọnụ n'okwu ahụ ndị a na-akpọ ndị Churchgate na ndị chegori the Lebanese bịaziri mhm. nwee ike ka ike karịrị ike na Naịjirịa taa ọ ndị bịara ahịa Ọnịcha so abịazie iwelu ife anyị ji esi ite anyị kpọọ ya mkpọkọrọ Eji ya akpụba afịfịa ọ gịnị kpatara na ndị a na-eje alụ nnukwu afịa na Kano lụọ nnukwu afịa na pọt lụọ nnukwu na ọgba na mesasịa ya mee ka obodo dị mma na Lagos ọ gịnị ji unu n'aka ichigata bịa mee ya na be n'ala Igbo eziokwu anyị enwero ndị ezigbo nchịkọta mana kwado etu ahụ ka esi ha wee nwe ya n'obodo ebe unu wee tinye ego tinye uchu wee mee ka ọ dị etu ahụ unu dozichazie echi abaa nkịta ajọ afa ka e wee gbuo ya o meenanụ asị na akụkọ ọkụ nke a na-aga n'ụlọ n'ụlọ na-akpụrụ ụmụ okorobịa na-egbu ọkwa ụmụ mmadụ kpụrụ ụmụ ndị Igbo nke a na-agba ife ọkụ ma ọ bụ na-emebisi ma ndị amị nke a na-ekwute a na-ekwu ka esi mebie ebe alụlụ maka ndị polisi eji ego nkwụta na taksị wee lụ mana o nwere onye na-ekwu ka esi gbaa afịa ụlọọkụ gbaa bizinesi ụlọọkụ nke unu ji aka unu wee mee unu ga-ejikwa aka unu wee dozi mana gọọmenti ga-eji ego anata gị na taksị dozie ife ndị a na-ekwu ọkụ ya bụ onye ruo onye gwere ile ego ezi ọnụ oge eruo na akụ a ga-eru ụlọ ka e wee mara ebe o si ọ bụrụ ka o si dị m n'ọnụ ọ bụrụ na m tinyekwuo ọnụ n'okwu a maazị Okechukwu n'ihi na ihe na-ekwu ebe a dabara adaba nke ọma ọkacha ichetara ndị ụmụnne anyị ndị nọ n'ụlọ ka ihe a si aga ihe a na-asị agba mbụ ọtụọ n'ogwe agba abụọ ọtụọ n'ogwe n'ihi na dịka m siri kwuo anyị ahụ na ihe a na mbụ anyị ahụla ya ọtụtụ mgbe ọ na-abụ na mgbe ọbụla enwere e mkpọtụ na mpaghara Naijiria ọbụla ma ọbụla ndị ndị Fulani na ndị tv lụwa ọgụ mgbe tupu a na-alụ ya abalị abụọ ndị ọzọ a ga-akpọwa aha bido gbuwa ha abụrụ ndị Igbo ndị Birom na ndị Fulani eburu agha busawa onwe ha agha tupu chi eji bọọ na Jos ọ bụrụ ndị Igbo mgbe ọbụla o mere ọ bụrụ ndị Igbo ihe ịjụrụ ị na-ekwu gịnị olee otu esiri kpọpụta ndị agha ka ha bịa wụrụ ndị ga-arụ ihe kemgbe ka anyị buru n'uche ndị agha abụghị ndị a zụrụ maka ime udo ndị agha bụ ndị a zụrụ ihe eji akwụ ha ụgwọ bụ igbu mmadụ so ya na olee otu mmadụ dịka onye ga-asị na ụmụ juru mmiri ara n'afọ bụ aka na steeti ga-eji gị si na ị chọrọ iweta udo na steeti gị ya bụrụ ndị agha ya na when you deploy the military mgbe ahụ iwerela ndị agha bupụta ha si ha jee lụwa ọgụ ihe ọ na chetakwa na ndị agha bụ ndị a zụrụ ịlụ ọgụ megide ndị iro mhm. na-achọ ịbata n'obodo gị ọ ya kpatara na enweghị ebe ọzọ ị ga-ahụ n'ụwa ebe a na-akpọpụta ndị agha ka ha jee lụsị ndị obodo ha ọgụ ma ọbụla dị ma ndị obodo ha na-eme njegharị iwe nke na-emebisi ihe ọnụmụnụ ha sụrụ nwoke aka na-achị obodo a maazị Trump oge o mere ihe o mere na Washington DC bụ na o were ndị agha ji kpụsasịa ndị na-eme njegharị iwe ọ bụla onye ọ nọ n'aka nọ n'isi oche na-elekọta ya the secretary of defense bịara mechaa mee kwuo okwu rịọ maka mgbaghara na ekwesịghị ime ihe a the chief of general staff na-ekwesịghị ime ihe dị otu a na-asị na ya gwọtara n'ihi na o nweghị obodo na-ewere ndị agha ha buso ndị obodo gaa ndị a na-eji ndị agha ebuso agha wụ ndị mba ọzọ ọ ndị obodo gị you don't deploy the military on your citizens gị chọọ iweta udo ịkwụsị ọgba aghara ọ ndị uwe ojii mana lenanụ ihe kpatara okwu a bụ na ndị ntorobịa Naijiria na-eme njegharị iwe na uh, ndị mpaghara uwe ojii Naijiria ka a na-akpọ ndị SARS emenye ọnụ ha anya sị kwụsị ha ka a ka na-agwa onye ibi ọrịa afọ na-eto ya gịnị ka o dowara n'ajọ ọhịa abụrụzi isiokwu nke ọzọ pụtara n'elu ya bụ abịa na iwu obodo Naijiria ndị aka na-achị steeti enweghị ike ọbụla ịkpọlite ndị agha ka ha gaa rụọ ọrụ sọsọ ndị nwere ike the military is under the command of the federal government the commander in chief the president anyị ahụla na ihe anaghị adabachara aka na-achị Rivers steeti na ndị ogbo ya ndị APC na maazị Buhari mana lee ihe na-emenụ maazị nyesom ike kpọọ ndị agha sị ha gaa na ebe a gaa mebie n'ihe Buhari ekwubeghị okwu ndị APC ekwubeghị okwu ndị ọ nọ n'aka Chief of Army Staff Buratai ekwubeghị okwu ndị niile nọ na gọọmenti etiti ndị ụsụ ndị agha Naijiria n'okpuru ha ekwubeghị okwu gịnị mere ha na-ekwubeghị okwu biko n'ihi na ọbara ndị a na-akpafu n'obi Igbo bụ ọbara ụmụ Igbo mana a sị na ọwụhụ ya ọ dịghị ka ndị agha Naijiria nọ na Port Harcourt ha gaara erubere m isi ga mee ihe a ha na-eme ife a na-achọ n'ukenu ka afụrụ n'uko a ya na ahụrụ ọ ihe m na-ekwu okwu ya n'ihi na n'ihi na n'iwu Naijiria ike enweghị ikikere ịkpọlite ndị agha sị ha ga-arụ ọrụ he does not have the power mana ka ihe a na-eme bido n'isi onye isi obodo Maazị Buhari na onye na-elekọta ndị agha Buratai ma chief of ma sekretarị na minista na-ahụ maka ndị agha na minista of defense onye ọbụla mechie ọnụ gbachie nkịtị gịnị mere ha ji gbachie nkịtị gịnị mere nwebe onye jụrụ nwa ike gịnị mere nwebe onye jụrụ nwa ike si kedu ikikere ị nwere iji si ndị agha bịa rụọ ọrụ a onweghị onye na-ekwu gbasara ya n'ihi na ọbara ndị a na-akwafu ọbara ndị ole ndị ntorobịa Igbo onye ihe dị ka asị eburu ozu onye ọzọ e osisi mana iji tinyetụkwu ọnụ n'ihe ị na-ekwu maazị Okechukwu ọ bụghị naanị ịsụ ndị Igbo lata bịa mezie ala Igbo Naijiria ọ bụrụ na anyị ga-anọ na Naijiria anyị ka ga-anọ na Naijiria anyị kwesịrị inwe ike na-agagharị e, ọ bụkwa e, burukwa n'uche na anyị kwesịrị imezi ebe nke anyị mm-hmm. mana ndị bụ ndị a na-akpọ maọbụ ọha na eze maọbụ wọd Igbo Congress eche m na o ruola mgbe anyị ga ka ihe anyị kpara izu gara aga ịdị na-ewepụta ka anyị na-ele ndị nọ na sekuriti studies ndị nọ na conflict studies na-ewepụta e, ọgbara na edemede iji gosi mpụ ndị niile a na-eme n'imegide ihe ruru onye violations of human rights ọ bụrụ na anyị nwere ike bido chịkọtawa ihe a bịa buru ya gawa na United Nations buru ya gawa na ndị mpa obodo ndị dị iche iche ndị ihe ihe gbasara anyị na-emetụta n'obi si ha nyere na anyị aka tinye ọnụ n'okwu a n'ọgbakọ mba ụwa niile o ruola mgbe a ga-akwụsị ha ọ bụghị naanị ikwu okwu ya na Naịjirịa o ruola mgbe it's time for us to get start getting strategic o nwere ndị ihe gbasara ndị Igbo na-emetụ n'obi na mpaghara mba ụwa niile ndị ọha na eze ndị Igbo World Igbo Congress gbakọ ka anyị nwee ike gbakọta ọnụ bido gawa njem maọbụ Israel maọbụ mpaghara Tanzania maọbụ mpaghara ndị obodo ndị ọzọ ihe gbasara ndị Igbo na-emetụta n'obi sị bụ South Africa sị nyere na anyị aka tụnye ihe a tinye ọnụ n'okwu a na ọgbakọ mba ụwa niile n'ihi na mụ na-emeghe ya o nwere mgbe ọ ga-eru ihe a ga-abụ the worst form of genocide in the world it's happening ọ na ha emena kwa ụbọchị ahịa su ebo ya nwambi Mm-hmm. Akwafo mmiri ebo ya nwambe arụ ose ebo ya nwambe ofe gba ụka nwambịa mana ofe tọwa ụtọ mm-hmm. nwambịa amaghị ihe. shie nri ọgaranya na nwunye ya na ụmụ ya etu rie mana ọ ụka nwambe ọ wụrụ taa ka ọ ga-esi na-adị

dị ka ya ka anyị na-eche onye maazị ọbasi ka bụrụ na mma eji ohere a wee yọọ ma ndị kpọrọ onwe ha ndị men ma ndị kpọrọ onwe ha ndị masọb ma ndị kpọrọ onwe ha ndị IPOB ma ndị kpọrọ onwe ha OEC OYC ya bụ ndị ọha na eze Youth Council oge eruo na unu ga-anọ n'ime ụlọ kpaa nkata dị lon ya bụ kedu ka unu ga-esi wee chịkọta ngwuru unu bi na ya kedu ka unu ga-esi wee ma onye na-achị ma ọ bụ tinye onye ga-azalụ m n'afa maka na o gosiri na ndị niile anọ n'ọchịchị kịta ma ike o ma onye ọbụla ma steeti ọbụla ọ nọ na ya ọ dị mma na adịrị ya n'obi ọ aka ebido ebido okwu ndọrọ ndọrọ bido mebe elekshọn bido tụwa vootu kedu onye ụnụ rọpụtara ga-ekwuchite ọnụ ụnụ kedu onye ụnụ ga-abụ ụnụ jụọ ọgwụ unu maọbụ onye ụnụ ga-abụ ụnụ zie o jeelu unu aka akọwakwa ife ọzọ mana ọ bụrụ na ụnụ nwere onye na-anọchite anya ụnụ na-ekwuru ọnụ ụnụ nọ n'ihe ebe ọnụ na-eru n'okwu ọma dị otu a ka anyị na-ekwu nke a mma achọ ka anyị tinye ọnụ n'ihe gbasatara ngagharị iwe aha ndị Naijiria merụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa Naijiria merụ ife galụ izu ụka ịtọ ka eme ya ebe ahụ wee nke ahụ nke wuli n'oge na-etere aka ebe ọ gbagburu mmadụ ndị a na-ekpe akpa afa ha ndị agha gbagbusiri ụmụazị na Leki na toll gate ọ bụrụ ọsọ nke ahụ anyị ma na onwe ndị ọzọ egbugasị na steeti dị iche iche ma nke ka nke ahụ bụ na ọ dịkwazie ka emechazi ngagharị iwe ebe niile dajụọ ọ bụọkwa na anyị na-asị ka a na-enwe ngagharị iwe ya anyị chọziri ịma abụ kedu ebe ebe nkata ahụ nọ agwọ ahụ e gburu mkpirikpi onye ka ọ nọ kedu nke usoro nke ịbụọ ya maazị um, ụkọchukwu o nwere ihe ị nụrụ maka ihe ọzọ anyị hụziri bụ na a na-enwe panel of inquiry <laughs> um, ka anyị uh, dịka anyị nwere ọgbakọ Africa Security Studies Group na um, na nsonso na-eleba anya ka anyị tụgharịa uche n'ihe mere ọ bụrụ na e, a na-emezi ihe a dịka ebe a na-eme Truth and Reconciliation Commission of South Africa mm. a na-akpọta ndị mmadụ ndị ọtụtụ ndị mmadụ agbaala akaebe ọtụtụ ndị mmadụ akọọla ihe otu ha na ije si jee n'aka ndị SARS ma ndị emenyụrụ anya ma ndị egburu ụmụnne ha ma ndị egburu ndị enyi ha ma ndị egburu ndị agbata obi ha mana isiokwu uh, ndị nọkwa na the panel of inquiry ọtụtụ n'ime ha agaala na leki ugboro abụọ anyị ahụ na e nwere uh, bullet cases ndị ahịa atụtara na ihe ndị ọzọ mana ka ihe a na-aga enwebeghị otu onye ihe na-ewute m na this panel of inquiry bụ na enwebeghị onye onye nọ n'ọchịchị iso n'ọchịchị steeti Lagos akpọtara ka ọ bịa gbaa akaebe dịka ajụjụ ndị ekwesịrị ịdị na ndị ga-ekwesịrị ịdị na ajụjụ ahụ bụ ndị so n'ọchịchị n'ụzọ dị iche iche onye gbanyụrụ ọkụ na tolgeti onye gbachabiri eriri waya the CCTV kamera onye kpọtara ndị agha onye nyere ikikere ka ndị agha bịa sụọ rụọ ọrụ a ha rụrụ onwebeghị onye onye agha nọ na bọni kamp a na-ekwu na ndị bọni kamp bụ ndị mere ya n'ihi na nwoke a na-akpọ aha ya bụ onye nke brigadier general dị onye na-achịkọta ndị ụsụ ndị agha nọ na Lagos garrison si na ihe a bịara ya n'ọdụnụde na ọ maghị ihe gbasara ya na ọ bịara ka ọ bịa mara ndị wu ndị mere ihe a ozi otu a ka esiri bido si n'ọya nwa nyere ikikere si gbagbusi ụmụ ndị ntorobịa mana mgbe ọ ya na onwe ya na-ekwu na mgbe ya bịara ebe ahụ na ndị ọhụrụ abụrụ ndị ụsụ ndị agha si na Bonny Camp isiokwu abụrụzie ogini mere na Lieutenant Colonel Bello akpọpụ ịbụ onye na-elekọta na-achịkọta the brigade major na-achịkọta Bonny Camp gịnị mere na akpọpụtabeghị ya ka ọ bịa gbaa ebe bịa gwa anyị otu ya na ije si gaa na otu ndị ụsụ ndị agha si na okpuru ya si bịa wụrụ ndị mere ụdị ha ihe ndị a wụ ihe ndị na-agbagoju m anya ọ dịghị m ka na-abịa ebe na ebe a hụrụ otu onye ntorobịa asị ya bịa gbaa aka ebe olee otu gịnị je esi ọ bụrụ na achịkọtacha ihe ndị isiokwu abụrụzie ajụcha ajụjụ ndị a olee ihe a ga-eji ya eme ka ọ ga-adịkwa ka ụdị e, ọgbakọ njụrụmajụjụ ndị e nwere na kemgbe Naijiria ọtụtụ oge ọ na-awụ ihe emechaa enwee panel of enquiry emechaa enwee panel of enquiry ah, mana panel of inquiry nwebe ihe ọbụla ejiri ya mee nwebe onye ọbụla ejiri ya jide nwebe onye ọbụla ejiri ya tụọ mkpọrọ nwebe onye ọbụla amara ụta taa ya ahụhụ maka mmebi na mkpafu ọbara ka ọ dị ugbu a ọ na-adị m ka na ihe a ga-apụtakwa na panel of inquiry ndị ọzọ ọ ga-ala ọrait ma ọ dị ka ndị Naijiria si ekwu ya ịma na ka ndị amị gwụọlọ ọchịchị o inwe ya na 1982 wee ruo na 1994 um, ka ha nọchalụ mgbe a sị na um, nwoke onye nke ikpeazụ ya bụ Abacha na achọziri ya na afụrọ ka Obasanjo batalụ enwere panel of inquiry nke Chukwudifu Oputa bụ onye isi ya okwuta panel emechaa e nke ahụ dee ripọt gịnị mezienụ ọ bụkwa na ije ọ na-abụ ife merapana na Naijiria eme panel of inquiry nya bụ asụsụ izizi asụrụ ka asụrụ ndị mmadụ akwụ na Lekki ka ndị agha gbagbusiri ụmụ mmadụ ife izizi ekwuru gọvanọ Lagos kwuru ka ọ gwachala anyị na ya e nwere ikike ife gbasatara ndị agha ọ gwakwa anyị na ya ga-eseti ọpụ panel ga-ajụkwazi ajụjụ na ndị ahụ nwere ikike n'isi ha mm-hmm. ọ bụrụ na <laughs> onye na-agụ ya na-eche ekikwa. maka ọ bụrụ na ị nwere ikike ka eke ka ị ga-esigbu ike ichepụtakwazi panel of inquiry ga-enwe ikike gị nwee nwero nke ahụ bụla ofu ọ na-abụ omerekwana na Naijiria eset ya ọpata panel of inquiry ịma na o nwere ebe njelu nzukọ asị na ịchọọ ka nkata ife a na-ekwu na nzukọ ghara ịga n'ihu itinye na kọmitii mhm. afọ mọnanụ kọmitii ọ pụtara na ife ama aga n'iru na ọ ga-ana n'isi ọra mana ewepụgodu ndụ ndị mmadụ ekwu ofu Chukwu ekwekwa na na ga-ewepụ ya mana ewepụ nke aha n'aka o nwekwana ihe kpatara ụmụ eh, ndị okorobịa na agbọghọbịa ji wee binye si na ife a n'ọtụọna ya nsụ ya n'asụsụ Nnewi kedụkwana ihe meziri ọ na ụmụazị enwetago na ife a enye ha ife ha na-achọ ka enye ego ha atụmatụ ma ọ bụ nye ha kalenda na deetu mgbe a ga-ebido fụwa ụdị ife ha na-achọ ka ọ na ike agwụna ha ya na akwụ asụ ha metụ ha n'obi ka ekwanụ ewepụ nke ndị gọọmenti na-asị anyị na-asịrị na-asịrị kedụzi maka ife ụmụaka na-achọ maka ya o nwere ihe nọ o ike e, e, ihe anyị na-anụ bụ na Uh, Lai mohamed na-ekwu na <laughs> <laughs> na ndị gọọmenti Buhari na ha anụ na mkpesa ndị ntorobịa na ha ekpela nkwa imezupụta ihe niile ha na-achọ mana uh, onye na onye IGP Inspector General of Police ikikere ka e uh, ebido lebawa anya otu a ga-esi mee hazigharịa police force ndị uwe ojii Naijiria kedụkwanụ maka ihe ndị ntorobịa na-asị na ihe na-akpata ndị uwe ojii ji akpọ ụdị agwa ọjọọ ndị a bụ na anaghị akwụ ha ezigbo ụgwọ ka bụ eziokwu gbara ọkpụrụ kama na e, o teela a na-ekwu okwu a ajụjụ m na-ajụzi na-aga m n'isi ọ bụrụgodị na a na-akwụ ndị uwe ojii Naijiria milion naira n'ọnwa 100 naira ha na-ana n'okporo ụzọ na adịghị ka mmiri ọkụ mmiri mmiri ofe nsara ọ ga-ebelata kọsị na-arapụkwọ nke ihe a ga-eji wee zụ ọ ya bụ isiokwu mana mm-hmm. nke wakpụrụkpụ okwu eziokwu nọ na ya wụ na anaghị akwụ ha ezigbo ụgwọ anaghị enye uh, enye ha uh, maazị Ejike nabata anaghị enye ha maọbụla dị efe ha ji arụ ọrụ maọbụla ahụ abụda akpụkpọ ụkwụ ha ọtụtụ ndị uwe ojii na na Naijiria ọkacha ndị a na-eguzo n'okporo ụzọ ịhụ ha imetere Naijiria ebere imetere Naijiria ebere wee bido na ndị nke a na-akpọ SWAT ndị ntorobịa si unu si na ekpochapụla SARS ekwughị ekwu aka ya aka ụnụ e-, ka kpụọ okwu SARS n'ọnụ unu ebula kwuo okwu SWAT ma jee lee ebe ha na-eme ọzụzụ ole ndị bụ ndị a nọ na ha dịghị dị ka ndị na-eme ọzụzụ n'ihi na e, naanị ihe a na-azụ ha otu esi agba egbe kedu ihe bụ na naanị ọzụzụ a na-enye ndị uwe ojii abụrụzie ịgba egbe ụnụ na-akụzikwara ha ihe gbasara iwu obodo a na-akụzikwara ha ihe gbasara mmekọrịta mmadụ na ibe ya a na-akụzikwara ha ihe gbasara omenala na ọdịnala kọlchọ n'ihi na ị bụrụ onye uwe ojii tupu ga-enwe ike bụrụ onye ga-ekpe udo bụrụ onye ga-eweta udo n'ime obodo n'etiti mmadụ na ibe ị ga-amarịrị omenala ị ga-amarịrị asụsụ ndị gị na ha na-ekwu okwu ndị gị na ha na-emekọrịta ị ga-amarịrị iwu obodo kedu ka ị ga-esi were onye na-anaghị asụ asụsụ yoruba gị dowe ya n'etiti ndị n'ime ime obodo etiti ndị yoruba na ọtụtụ n'ime ha na-anaghị asụ igbo ha anaghị asụ dị bekee n'oyibo gị sị na iwe onye uwe ojii gị were onye na-anaghị asụ igbo gị kpọta ya n'Owere ma ọ kpọta ya n'ime ime achịna kedu ka ị ga-esi ka onye a ga-esi ghọta omenala ghọta ihe na-ghọta ebe ọ bịara na ya ya na ha enwe ike rụọ ọrụ rụkọta ọrụ nke ọma ya ihe niile ndị a na-asị ọ dịzie ka anyị anụna anyị mkpa ihe unu na-ekwu anyị ga-emejupụta ya n'ụzọ onwebeghị ihe gosiri ka ọ dị ugbu a na a ga-emezu ihe ndị a n'ihi na ka a ka na-ekwu okwu ya unu ga-emezupụta ya gọvanọ ike na ndị agha na-egbegbusi ndị mmadụ n'obi Igbo ka a ka na-ekwu okwu ya polisi agbagbuokwala ọtụtụ mmadụ ọzọ na mpaghara Naijiria ebe dị iche iche ma na imo steeti ma na Abia steeti ma na Anambra steeti ma na Delta steeti na nso nso a o nwere nwa okorobịa ndị sars nwa asị na-ekposachara ha nwa okorobịa na-ejere onwe ya agbagburu buru ụgbọ ya gbafuo n'ogele emechaa ebidokwa panel of inquiry maazị ana m enwe teknikal problem ma ọ bụrụ ndị bekee ihe nọ na ya wụ enweela onye kwuru okwu sị ndị ụnụ na ha na-eme ihe aghọtala obodo ebina ha mana iwe wee taa wee echi ihe ọzọ eweghara echefuo iwe nọ n'ala kwa eh, unu ekwuole ade ekwere m kwechie ike otu ihe ịbịa wegara ndị kọmitii ka ha lebara ya anya ọ ebe ahụ enwekwa onye ga-ahụ ya ọzọ na ihe ajụjụ a ga na-ajụzi wu maka ndị Igbo tụrụ ilu si anụ gbaa egbe anụ gbaa ajọ ọsọ agba ya ajọ egbe anyị ahụla aka ndị na-achị obodo a wepụtara nọọ lekwe ka e ga-esi so ndị bi ebe a wee megide ha maka ihe nọkwa ihe na-ewute n'ihe a niile anyị nwa na-ekwu maka Igbo n'ihi nọọ ebe uche anyị nọ ịtụle ya enweghị mpaghara Naijiria na-enweghị nsogbu ndị ọchịchị na-anaghị achịgbu kama na ọ iwe wee onye ọbụla iwe were were ndị Igbo gbuo ọgụ hmm. kama enweghị onye ihe a na-emetụta ahụ n'ahụ na mwute m wuzi na ahụla ee eh, blueprint ndị a ji aga elee ihe wụ na echepụtabeghị elee otu e ga-esi mee weghaa bluprint a ịma na ya ekwubuole ya mbụ n'uche mụnwa aga m na-ekwu ya na-ekwuchi ya ike enweghị mgbe Igbo ga-enwe nzọpụta karịa mgbe anyị weghara ndị a niile na-echi konkosa kụchie ụzọ si na ọha na-ekwuchitere Igbo ha bịa ere anyị tọrọ na shishi rie mbido nzọpụta Igbo ga-ebido mgbe anyị weghara ndị a niile chọọ ndị hụrụ Igbo n'anya chọọ ndị ọganihu Igbo na-anụ ọkụ n'obi tinye n'ọchịchị n'ihi na ihe a niile na-eme eledị otu ọ na-adị ọ bụrụ na ka girigirigirigiri niile a na-eme gọvanọ onye na-achị Imo steeti emeghe ọnụ bịasị ya e, nna m ị ga-eji nwayọ n'ihi na ụmụ m ọ ndị ndị ndị nga m ka unu na-eme ihe a niile ịma ihe na-ewute m na ọtụtụ ndị nọ na obodo ahụ na-akpọ Naijiria taa amakwanahụ otu e, ihe si bido maka ile ndị a niile e, ile ma igwe ọcha gbadawa obi Igbo ebe a niile e, na mbido obi Igbo bụkwa imo steeti ọ mgbe ị na-ekegharị ihe a niile ka ekegharị ya wanye ndị Rivers ọ Imo steeti ka ọ ya bụ na onye ọbụla wu Imo steeti ọ ka na-emechi ike ebe ahụ ma ịmala otu ọ na-adịzi eke steeti eh, ọzọzi ịmaha ndị ha ọ bụrụ na gọvanọ imo steeti wee onye bụ mmadụ ọnyanwa ga-ebugodo ụzọ meghee ọnụ jụwa ajụjụ elee ihe na-eme ebe ahụ gọvanọ Abia steeti eh, ha niile jụda ajụjụ bịa nwoke m ị na-emedi ihe a niile na gị niile ọ bụrụ na e nwere onye ọnụ ya shiri ike n'okwu ga-asị ọ bụrụ na ụtọ ọ dị ụnụ kenyekwe na ya obi Igbo ka anyị weghara jide ma ndị ọ bụrụ nọ ndị ije ọkụ jidenụ nke ụnụ ma kewapụtara ya obi ọ ụdị okwu a ka a ga-awụ ebido kwuwe ha asị na ndị abịala ọzọ n'ihi na enweghị na ekwuchitere igbo ọha na eze atụnyela ha ọnụ well nke ahụ aganụ eh, asụọ bekee asụcha bekee onye ọbụla alaba. so ajụjụ m na-ajụ elee ihe a ga-eme ji na ihe a na-eme ike ya agwụla anyị ya bụ ajụjụ anyị ga-arapịa ka ọ lụọ ụbọchị ọzọ maka na ọ bụ na anụ gbanata echi bụ nta mana tupu anyị arapụ ya bụ ihe wee wee tụnye aka n'ihe na-eme na US n'ihe gbasatara elekshọn aga m achọ ịgwa ụmụazị mere ngagharị iwe na atụrụ ga-epu m ekwo ga-esi ya ike ya bụ obere nwa na-amụ iri enu obi ga-esi ya ike a chụọ aja ikpe ama ndị mmụọ wee jọsọ gbapụrụ ọgụ ya ọnwụọ eche ndụ ya makwala nne gị n'ebe eche ndụ ya ma mba mma na-eti mkpu eche ndụ ka kwarala ka biko ya makwala mama na-ebe nne na-eti eche ndụ wesịrị ya ma isola mbụ ya ma Agea Old school Sani Baba Omona Araka boy Hapa Eba Agea Ose tele Owe ba yi akwa rocha fine a na-ekwu maka ịchụ àjà ọ dị ka nyewa anwụrụ ọkụ ya na ozi eziri eluigwe olubere elubego ezi eziri anwụrụ ọkụ olubere eluigwe aka na na US maka na ọ dị ka ihe atụrụ na elekshọn ihe atụrụ n'itụnye aka na onye ga-achị na-arụ ịnọ na-abịa ọ dị ka oge a ga-eji wee kpọnyanwụ rịzọtụ rubena ọ bụrụ maka elekshọn na etu rizọtụ ya si abịa ka m chọrọ itinye aka nọ nke a na-achọtakwa ibidokwa arọ anọ na US kedu ife ndị dịka ịnwa si esi na ndị bi na ngalaba Naijiria na ala Igbo ga-achọ ime ka onye na-abata maọbụ onye ga-anọ dịka onye ga-achị obodo kwesịrị ịma ọ kachasị nke a na-afụ na ndị Igbo ọkachacha ndị Igbo mana ama na ndị Naijiria na nne na-agagharị na Facebook na soshal midia na ebe dị iche iche na-egosi na uche ha dị n'ihe a na-eme na US ọkachasị n'ihe gbasatara onye ga-abụ prezident a na n'ime ha na-akwado onye nke nọbụ ala ọ bụrụzie ajụjụ ma ajụ wee bụrụ kedu ebumnobi ndị nọ na Naịjirịa ọkachasị ndị Igbo n'ihe ga-eme n'arọ ịnọ na-abịa ma kedu ihe o kwesịrị ịbụ <laughs> uh, nke mbụ bụ na <laughs> anyị nwa bụ ndị ọkacha ụmụnne anyị ndị nọ n'ụlọ na Naịjirịa ajụbeghị ụmụnne ha ndị nọ ebe a si kemgbe afọ anọ kedu ka anya na imi imi na anya dị ụnọ kedu ka o si dabara ụnọ maka na ka o si dabara anyị anyị nwa nọ n'ofe mmiri ebe a Nke ka ọ ga-esi adabara ndị nọ n'ụlọ nke ahụ nke mbụ mana ịma na Igbo si na agbaghị agba akpaghị akpa jee nta agbagbuo anụ onye na-enweghị onye ma aha ya ka ọ dị ugbu a ọ dị ka ụmụnne anyị ndị nọ n'ụlọ buzuru ihe anyị n'isi dịka ha nweziri nghọta karịa anyị nwa bụ ndị iyi akpụkpọ ụkwụ nọ n'obodo a a na-akwakarị ndị nwe ozi ọtụtụ n'ime ha ka anyị hụrụ na ọtụtụ n'ime ha jere njegharị iwe ma ọbụladị ma onye isi obodo a owewe onye nke e, ihe a gbasara bịaziri lee ha mere tinyekwa ya na Twitter si lekwa ndị na-akwado ya ndị weresia efe si isi ya n'ahụ ya na-eburu plakad na-agagharị ebe niile ụfọdụ na-ekpe ekpere ịpụrụ iche maka ya ya na-ajụ onwe unu kedu ihe gbasara kedu ihe wụ ebumnuche kedu ihe Igbo chọrọ kedu ihe ụnụ bụ ndị nọ ma ndị nọ ebe a ma ndị nọ n'ụlọ anyị nwere ike gbakọta ọnụ jụọ onwe anyị ajụjụ si ole ihe anyị chọrọ gịnị kpatara ọ dị ka oge m nyere nkụzi na Igbo American Cultural Heritage nwere otu mkpụrụ okwu mkpụrụ otu mgbe m sị na gịnị kpatara na ndị ụmụnne anyị ndị ofe mmanụ bido ụka ndị Igbo eburu ya n'isi mụnwa nwere n'ebe a abụ m ụkọchukwu am a priest of the Catholic Church. Ana m arụ ọrụ na Diocese of Archdiocese of Denver. O doro m anya ihe nzukọ Katọlik chọrọ ọ bụrụ na abịa n'usoro okpukperechi agbanyere m ụkwụ na ya mana ndị na-agwa unu na e, otu onye bụ onye maara ihe gbasara Chineke karịa ndị ọzọ na ọ bụ onye Chukwu si elu zite ka ọ bịa nhazi ụwa kedu ka o si na-ahazi kedu ka unu si enweta ihe ndị a onye na-akọrọ ụnụ onye na-agwa ụmụnne anyị na ọ bụ otu a ka o si dịrị ihe a na-agbagoju m anya asịghị m na anyị ekwesịghị ileba anya ihe na-eme n'obodo ndị ọzọ n'ihi na ka ọ dị ugbu a ụwa niile ụwa ihe na-eme na Naijiria na-emetụta ihe na-eme ebe ndị ọzọ onya ya kpatara na obodo ndị ọzọ ji eleba anya na-eche ntị na-ele anya n'ihe na-eme ebe ndụmọdụ a na ntụli aka a na-ele kedu onye ga-anọ ebe ahụ olee otu anyị ga-esi onye na onye a ga-esi na-arụ ọrụ hapụkwala anọ onye a ga-ahọpụta isiokwu bụ onye ka ha ga-ahọpụta ọ bụrụ na ha họpụta onye a ọ ga-amasị anyị ọ bụrụ na ha ahọpụta onye ọ ga-amasị ọ bụrụgodị na ha họpụtara onye nke ahụ na-amasịghị anyị kedu ka anyị na ya ga-esi rụọ ọrụ cannot be in Nigeria and electing the American president ihe anyị kwesịrị ịdị na-ajụ onwe anyị ajụjụ ụwa onye ọbụla amerịka họpụtara ka ọ bụrụ onye ga-achị obodo ha kedu ihe nwuhe anyị chọrọ kedu ka anyị na ya ga-esi rụọ ọrụ gịnị kpatara na anyị enweghị dịka m kwuru n'oge gara aga sị o ruola mgbe ndị igbo ma ọha na eze na World Igbo Congress ga-ebido tụmatụtụ tụmatụmatụ jewa na mpaghara ụwa dị iche iche ndị ihe gbasara anyị na-emetụta n'obi si nyere na anyị aka tụnyere anyị ọnụ na ọgbakọ mba ụwa niile na ihe na-eme anyị akarịala ọwụdị ihe ndị a ka anyị kwesịrị otu a ka anyị kwesịrị ịdị na-eje njem ọ bụghị ije n'otu akụkụ iburu baịbụl buru isi na-akụ n'ala na-ekpe ekpere maka onye ga-abụ onye isi obodo a si na onye nke ọzọ na ọ wụ ekwensu na ọ wụ antikraịst onye gwara gị emechaziekwanụ antikraịst nwanụ bụrụzikwana onye isi obodo gịnị ka ị ga-eme gị ga yawa biko <laughs> ịma ihe nọ na <laughs> ihe enwere ihe abụọ m chọrọ ikwu nke mbụ wụ na ee eh, n'ụbọchị ọ dịka ụnyaahụ ka m hụrụ ozi a na-ejide na-adọ ndị ojii aka na ntị na-agwa ha na kemgbe ee eh, ihe ee eh, ndọrọ ndọrọ ọchịchị a dịka ọ na-alara onye ọ dịka ọ ga-emeri na ezigbo iwe na-ewe ndị bekee na-achọ ka obodo a wụrụkwa obodo ha na ọtụtụ n'ime ha eh, ụwa niile hụrụ ha ka ha bụ egbe na-agbagharị ebe niile na ha na-achọ ịga bọrọ ụgwọ n'isi ndị ojii ewee na-adọ ndị ojii aka na ntị katụma eh, nna ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa si akpụrenu nwayọ ala adịghị mma onye na-aga ya lerukwa anya ihe m ji bido ebe a bụ na ịgụọ ndị Naijiria niile nọ na Amerịka Mm. anyị esighị ihe ụta ị gụọ e, ndị Igbo kapụzie ndị e, e, Yoruba anyị na ha so karịa n'obodo a gị hụ na anyị agawabeghị enweghị otu obodo na Amerịka niile a Igbo niile tụọrọ otu onye vootu ya wụrụ na ya ga-emeri anyị erubeghị ọnụ ọgụ otu mm. ihe na-eme wu na onye pụta ya achọ ndị ya na ega adịnye ukwu ka anyụkọ mmamịrị ọnụ ka ọ gbaa ụfụfụ ọtụtụ ndị nga anyị abịala lụọ ee eh, ụmụ ndị ojii obodo a anyị nwanọkwa n'ebe a ụmụ anyị na-aga akwụkwọ na-eme ihe ha na ụmụ ndị ojii obodo a e na-emekọrịta n'ihi na ụmụ anyị niile n'obodo a ha niile ewu African American enwekwa onye ma nga isi bịa na nga ị na-echighị bịa ihe m ji na-ekwu ihe ahụ m n'aka ọdịmma ha wụkwa ọdịmma anyị ha eleela anya hụ ihe na-eme ha n'obodo a wee pụtasị lekwa onye anyị ga-adụnyere ukwu n'ihi na onye na-achị obodo a emerụọla anyị ahụ elee otu unu chee na obi ga-adị ha ha gbanyezie TV ahụ ndị Igbo ka ha na-agagharị n'ụlọ mm-hmm. na-asị onye a ihe ahụ iberibe ọ nnukwu iberibe o teele o teele amamihe lara n'isi ndị nga anyị n'ihi na mgbe mmadụ ga-apụtazi ihe wụ omenala unu na-eme ihe niile kwụ ọtọ mmadụ apụta sị gị ee Holy Spirit gwara m ke Holy Spirit agwaghị m ke gị hapụ ihe ịma eziokwu ma ọ kpuo sowe ọ ya na-ebute ụdị iberibe a ihe nke ọzọ m chọrọ ikwu nkwụchazie bụ na na e, mebi afọ ise ma afọ isii ndị nọ ndị Igbo nọ n'obodo awa Amerịka gbakọtara ọnụ na Chicago kpọọ nna Nwodo, onye isi ndị e, e, ọha na eze ndị Igbo ihe a yọrọ nna nwodo ya bịa ka anyị nyere ya aka kwazie ọha na eze ka o chie ike ya wepụta onwe n'aka ndị na-achị ọchịchị dịka ndị gọvanọ n'ihi na Eh, ndụ anọghị ebe ahụ ihe bụ n'obi wụka Igbo niile ebe ọbụla unu bi ma ibi Alaska ma ibi China ma ibi isa ebe ọbụla ibi na anyị ga-achịkọta ọnụ nwee ebe a ga na-agba izu ọ bụrụ na ndị bi n'ụlọ gere ntị kwado enweghị onye si ha wepụta ego ha nọọ ndị niile bi na mba ga-atụ ego e ga-eji mee ihe a ewere ihe wegha taa gweji m otu ebe Igbo na-agba izu o nwere <laughs> ama m n'oge anyị agawala kwarapụ kwarapụ anyị jem otu <laughs> elekere ụfọdụ na o nwere ọtụtụ ụmụnne anyị ndị na-edepụta ihe na eh, the message otu onye na-ajụ kedu ihe wụ eh, ebumnuche ọma ma n'uche ma ebumnuche anyị gbasara eh, okwu a na-ekwu nwere onwe Biafra na IPOB agitation iji zaa ya n'ụzọ ọrụ nwa nkenke mkparịta ụka anyị na-akparịta ebe abụghị ma ga-enwe Biafra ma agaghị enwe Biafra ọ bụ eziokwu na ị were ihe gbasara ahịara deklarashọn leba ya anya kemgbe ihe karịrị ọnwa atọ ọnwa abụọ na ụma ihe anyị ji eleba ya anya abụghị maka ka anyị ji weghachite Biafra ihe eji eleba anya wụ na o nwere ọtụtụ ihe ndịrị mkpa bara uru nọ na ahịara deklarashọn anyị si ọ bụrụ na anyị chọrọ maka ọdịmma nke ndị Igbo mmepe ala Igbo ọ bụrụ asị bedekwa anọ na ị ga-enweta enwezi mechakwa nwere nwere onwe anyị ma ị ga-akpọ obodo a Biafra ma ga-akpọ ya ihe ọzọ a blueprint a pathway ụzọ ihe ndị anyị kwesịrị ime n'ụzọ anyị kwesịrị iji chee echiche na-ahazi onwe anyị maka ọdịmma anyị ebe a ka ikoro gbadoro isi ikoro abụ ọnụokwu ndị na-ekwu maka iji nwere Biafra ma ọ bụ ndị na-akwado ipop ọ wụghị ihe anyị ji maka ya ihe dị anyị mkpa karịchaa anyị na-achọ ka anyị na-eleba anya na-ekwu na mkparịta ụka ihe gbasara ya bụ ọdịmma ndị Igbo ebe ọ bụla anyị nọ ma anyị nọ na Naịjirịa ọkacha mkpa ma anyị nọ ebe ọzọ ndị Igbo ọ ya kpatakwara na anyị ji eme ihe a were asụsụ Igbo ya wụ ka onye ọbụla na-eche ntị na-esonye na-aghọta ihe anyị na-eje na anyị chọrọ ka ihe a bụrụ otu ụzọ anyị nwere ike isi na-arụzi aka ihe otu anyị kwesịrị iji na-eme ihe ka o jidere anyị mma n'ihi na Igbo na-akpafu akpafu ka ọ dị ugbu a ah, Maazị Oke. Okwu ikwuru dị ka efife dị nkwuchitelu maazị ah, Odeluga na-anọrọ ebe a n'ofe ọ ga-ekwu <laughs> ogologo okwu adịrọ n'ụka mgbede amen ka a ga-ekwe n'ife ikwuru maka na ọ amamihe Igbo ọdịmma Igbo ịgba izu na-akpa akpa alarụnute n'ute. ichetala ndị anyị na ha kpalụ nkata ndị gere anyị ntị biko nkata anyị na-akpa bụrụ nke anyị nọ na-akpa anyị akara unu malụ anyị ga-achọ dịka unu na-ede na Facebook na ebe ọbụla unu na-enweta ya bụ onu anyị ma ọ bụ na-afụ iru anyị anyị chọrọ ka ihe abụrụ nkata abụrụ ọsọ naanị anyị n'ụnụ nwa na-akpa gị na ezinụlọ gị gị na agbata obi gị gị na nwanne gị gị na ụmụnna gị gị na e, obodo gị niile ebe ọbụla ị nwere ike ịkpa maka mmekọrịta ndị Igbo na agbata obi ha maọbụ ọdịmma ndị Igbo maọbụ ịgba izu etu ọ ga-esi wee dịrị gị mma dịkwara agbata obi gị mma ya bụ ihe anyị na-achọ anyị na-agbakọba kwa izu ụka n'oge dịka oge a ọnụ ụtụtụ satọde ọbụla ka anyị na-akpa nkata ọzọkwa bụrụ na ọ bụrụ na ị nọ ka anyị kpalie n'izizi ọ na-adị na fesbuk. vidiyo ya na-adị na Facebook ijee n'Igbo Heritage Institute ị ga-afụnye bụ vidiyo biko mee ka agbata obi gị nweta ya ma nke ka nke bụ na anyị nwere pọdkast ya bụ ebe ị ga na-anụ onu anyị mana ihe nke ahụ ji dị mma bụ na ị nwere ike iji aga ebe ọbụla ị ga-aga ebe ọbụla ị na-enwetakwanụ podcast ma ị na-enweta ya na nke ndị Apple pọdkast ma ị na-enweta ya na Google ma ị na-enweta ya ebe ọbụla a na-eme pọdkast biko chọọ ikoro mkparịta ụka Igbo. ahịa ọzọ bụ ikoro mkparịta ụka n'Igbo ọ bụrụ naanị na ị ga-afụ nke taa ị ga-afụkwa nke ndị eh, ọnwa ole na ole gara aga na ụbọchị ndị ọzọ gara aga wee gee ya bụ ntị biko mee ka gị na agbata obi gị nweta ya pekwanụ ka nkata na-aga n'iru maka ọdịmma Igbo ọzọ bụ na ha ichetara ụnụ ihe ịtọ anyị kpara tata nke mbụ bụ na ihe na-eme n'obi Igbo na oyibo lokal gọọmenti na Rivers steeti kwesịrị ka a na-akụ ya ya bụ ihe adịrọ mma ọchụ bụ ọchụ ma ọ bụ wike o bụ onye kpọtara ndị agha ma ọ bụ ndị agha bịara ike nabata ha igbu mmadụ maka na asịrị na ọgbara uh, ụlọ ọkụ ọ bụrụ na alụ ụlọ ndụ ama apụta nke Igbo abụrụ na ihe gbasatara uh, ngagharị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa gagharị iji wee kwu na omume ndị uwe ojii adịrọ ha mma na ya bụ ihe dị mma na onye ọbụla bi na obodo ga-eme ka ndị obodo mara ka ọlụ ha na-alụ si emetụta ha n'alụ ma ọ bụ ife ha tinye ha n'aka ya bụ okwu ekwesịrị ka ọ nyụọ pii ekwesịrị ị na-ajụ agwa egburu mbirisi one ka ọ dị nke ịtọ bụrụ ọ bụrụ na ndị nọ na Naịjirịa ụmụnne anyị nọ na Naịjirịa na ihe dị na USA na-amasị ihe n'ezie etu ha si na-egosi na ha kwesịrị ịjụ ndị bi n'obodo kedu ka ihe si aga jụkwanụ maka ebumnobi ndị anyị na ha na-emekọsị na ife anyị na-aga maka ya ka anyị niile wee na-agakọsị nyawa ije ọnụ maka na anyụkọsịa mmamịrị ọnụ ọgba ọfụfụ ọ dị mwute na ọ bụrụ na anyị kwụrụ na-azọ ndụ na-awụlụ ukwu ndị na-emegbu anyị ọmadịkwanụ mma na oke nwe ahụ atapụ akpa dibia maka ọma etu ahụ nwa dibịa nwekwara ike bụ onye bụ oke ọnụ ya ihe na-akọwara ụnụ bụ na ụnụ jisie ike si na ụnụ ga-akwado onye na-egbegbu anyị ebe anyị bi anyị ga-adọghịzi ukwu dọnyelu Buhari ka mara ka anyị na ọkwa njakịrị ka m na-ama ahụ mana unu wee ghọta ka nya bụ ihe ga-esi wee ka o si wee na-ewute anyị ọ ihe a ka anyị kpara na mgbede a maazị Ọbasi o nwere otu ị ga-esi wee chịkọta okwu anyị mba ekwuole nnọọ ihe niile ga-ekwu n'abalị n'isiokwu taa onye ọbụla were ire ego eze ya ọnụ ihe anyị na-ayọ ka ọ ghara ọbụla kpacha onye ọbụla asị ha unu ekwuo ya lakpuo ya akwụsị anyị na-achọ ka ozi a gbasaa n'ihi na ihe anyị ji bido ikoro nwoke Igbo nwee ka ha ga-esi chịkọtakwa onwe ha ọnụ bido chewe uche ka Igbo chi eche mgbe Igbo bụ Igbo ka anyị zọpụta onwe anyị n'ihi na enweghị onye nzọpụta na-abịa ọ anyị nwa bụ ndị nzọpụta ahụ ga-azọpụta Igbo ndewonu ụkọchukwu mechiziela anyị okwu ndị Igbo Igbo ndị ọma na-ege ntị a sị atụọla ọmara ọmara atụọla ofeke ofeba n'ọhịa ọtụtụ ihe na-eme anyị a ihe na-esi nkapị isi bịa n'ọkpụkpụ ọ bụ eziokwu na ọtụtụ ihe na-eme anyị dịka ndị Igbo bụ ihe ndị anyị na ha na-emekọta ihe na-eme anyị mana ihe na-enyekwanụ ha ikikere ọtụtụ mgbe ha ji eme ihe a bụkwanụ na anyị na onwe anyị bụ ndị a na-emenye anya ọ dị ka anyị ahazibe onwe anyị mara ka anyị ga-esi tinyewo ọnụ iji gbochie ihe ndị a na-eme anyị ya bụ na ọtụtụ ihe ndị anyị na-akparịta ụka ya taa na kemgbe anyị na-akparị kemgbe gboo bụkwana iji mee ka anyị teta ụra ọkwana ya wụ ihe ikoro bụ na anyị na ikoro kụọ oru na igbo echewa ntị kemgbe anyị na-akpọ ikoro ọka oru na igbo tetenụ n'ụra ka anyị tete n'ụra ka anyị jụọ onwe anyị jụ tụgharị uche gịnị na-eme anyị gịnị ka anyị chọrọ ọ bụ ihe ndị a ga-enyere anyị aka maka na a sị na onye bilitere elu mara ebe ọ na-eje mana ibilitezi elu ka kpukwuo n'ala ya pụtara wụrụ na ịkpahụrụ ike iji aga ije mgbe ahụ ọ bụrụzie na ụtara mmiri tara osimiri alarụ ọrụ ụmụnna ya a na-echizi gị ọnụ n'ala enweghị onye ga-ekwuchitere gị mana a sị onye kwuo na ọnọ ya amara na ọnọ ya mana ikwubeghị na ịnọ ya onwe onye ga-asị gị na ịnọ ya ọ ya bụ isiokwu anyị ya gazie ebe ụnụ ka chi fonu ụbọchị nta ka chi ọnụ were